Ị maara olee ụdị ịgba ịnyịnya nwoke onye Etiopia bụ nnukwu mmadụ nọ na-agba mgbe Filip bịakwutere ya? Foto na-egosi ebe Filip na nwoke Etiopia ahụ nọ ọdụ n'ụgbọ ịnyịnya ya na-akọwara nwoke ahụ akwụkwọ nsọ. Ụgbọ ịnyịnya ahụ nwere ụkwụ anọ, nwekwa onye na-agba ya. Okwu Grik a sụgharịrị ụgbọ ịnyịnya na Baịbụl Nsọ nke Nsụgharị Ụwa Ọhụrụ nwere ike ịpụta ụdị ụgbọ ịnyịnya dị iche iche ọrụ ndị ozi isi asatọ amaokwu nke iri abụọ na asatọ na iri abụọ na itoolu na nke iri atọ na asatọ ma o yikarịrị ka ụdị ụgbọ ịnyịnya nwoke Etiopia ahụ na-agba o buru ibu karịa nke a na-eji alụ agha ma ọ bụ nke a na-eji agba ọsọ ka anyị lee ihe ụfọdụ mere anyị jikwa otu ahụ onye Etiopia ahụ bụ nnukwu mmadụ o mekwara njem dị ezigbo anya ọ bụ nnukwu mmadụ na obi eze nwaanyị ndị Etiopia aha eze nwaanyị a bụ Kandisi ọ bụ nwoke ahụ na-elekọta akụ niile eze nwaanyị ya nwere ọrụ ndị ozi isi asatọ amaokwu nke iri abụọ na asaa ebe bụ Etiopia n'oge ochie bụ ebe bụ Sudan ugbu a na ụfọdụ ebe n'ebe ndịda ebe a na-akpọ Ijipt ugbu a ọ bụ eziokwu na o nwere ike ọ bụghị otu ụgbọ ịnyịnya ka o ji mee njem ya niile ma ọ ga-abụrịrị na o nwere ibu ndị o ji na-aga njem ahụ dị ezigbo anya ụfọdụ n'ime ụgbọ ịnyịnya ndị a na-agba n'oge ndị ozi Jizọs eji ebu ndị na-eme njem na-enwe ụkwụ anọ ejirikwa ihe kpuchie elu ya otu akwụkwọ aha ya bụ an exegetical commentary sịrị ụdọ ụgbọịnyịnya a na-enwe ohere ebe a ga-etinye akpa na ihe ndị ọzọ nke ga-eme ka njem dịrị onye ahụ mfe meekwa ka ọ dị mfe mmadụ iji ya gaa ebe dị ezigbo anya nwoke Etiopia ahụ na-agụ akwụkwọ mgbe Filip bịakwutere ya Baịbụl kwuru sị Filip wee gbara ọsọ gaa n'akụkụ ụgbọ ahụ ma nụ ka nwoke Etiopia ahụ na-agụpụta akwụkwọ aza ya onye amụma ọrụ ndị ozi isi asatọ amaokwu nke iri atọ ụgbọịnyịnya eji eme njem anaghị agba oke ọsọ otu ọ na-esi eji nwa ya aga mere ka ọ dịrị nwoke Etiopia ahụ mfe ịnọ na ya na agwa akwụkwọ mmekwa ka ọ dịrị Filip mfe iji ụkwụ chukwute ya nwoke Etiopia ahụ gwara Filip ka ọ rịgota soro ya nọdụ ala ọrụ ndị ozi isi asatọ amaokwu nke iri atọ na otu n'ụgbọịnyịnya ndị nke a na-eji agba ọsọ ndị na-anọ na ya na-akwụ ọtọ mana na nke a na-eji eme njem ọ ga-abụ na e nwere ohere ebe nwoke Etiopia ahụ na Filip ga-anọdụ ala n'ihi ihe e kwuru n'ọrụ ndị ozi isi asatọ nakwa ihe ndị ọzọ achọpụtala mere eme ihe ndị a na-ese n'akwụkwọ anyị na nso nso a na-egosi na nwoke Etiopia ahụ nọ n'ụgbọ ịnyịnya buru ibu ọ bụghị nke obere a na-eji alụ agha ma nke a na-eji agba ọsọ isiokwu agwụla